I am a good guy. But people talk against me every time. See, I say, my brother, I'm not going to oh, because I'm not so evil. This is what I'm telling you, life and right. Say, I'm not so evil. Maybe no, when you're from Money, when Kaima, I educate you. And I'm going agbara m olugbo osi ebe tu ego ole ka m jide mgbe bịa obodo mgba ebe 7 to 8000 dollars agbara m ya n'ukwu amụ m nneji arahụ ụra ịma nwa ihe mmecha n'ụwa nchọpụta people are very wicked people are very onye ka anyị si gị forget of ihe ịfụrụ enweghị ịfụrụ anyị lọvụrụ ụmụnne anyị ndị a mechekwara m ihe a ka m ka lọv bikos enweghị m ọpshọn chukwu gwara m ya na nke ndị abụrụ gị dị be gị eme gị na nke ndị be gị eme gị so nke ndị be m ga-akagori m mma ya ka m grab obi nwanne a we must know what we will do and go and settle it in our land and anyị ga-ebido wherever we are in each countries ọ bụrụ ihe ijebe Buhari Buhari we are we are very, very envy, jealousy, wicked in ourselves. No help. We take ourselves like we are different, but we are not different. This guy in the naja be gwọcha m ihe in ahụ gwara m ọnwa akwana m bụ ego o bido don't m aka nwayọọ nwayọọ nwekwa nwanne anyị nwaanyị bido nyere m aka bikos Because some ebe m na target Germany erubeghị m ihe mana nke a bụgoro anọdụ akụkọ anọdụ aja chọọ nke ọ gaa tee m aka jos ka media so ihe anyị na-enwe ihe m ji na-ekwu maka made a because many of ndị kpatara ego n'ala Igbo the wicked ọkụfụ many pipo go and check my the family ihe a na Facebook wicked wicked souls they can never help another child if post or something if ama amacharịcharị call on mee nke a mee nke a if itself ebe ya na onye mara na wicked souls nọ there from that chat itself asị after all onye banye this child mere ụmụ ụmụazị made a na-ezuzuka ị ga-afụ onye fọrọ ugbu a ondotu ha we need to attack those people when they start somebody post onye fọrọ in pain gị na-asụkwu ya no matter first ọkwụ onye ka jiri akọ adị na ya ma ndị otu ha bịakwasị nọ nke anyị mana udu nwa medi a aka ya afụkwa ebe e si wee kọ ha ọnụ aka ya afụkwa ebe e si kọ dis guy ọnụ ndị ahụ bụ ndị medi enweghị ndị ga-asọ ha maka na some people na-asọpọtụ onye ma maka na nwere ego nwere plan ọ gwụcha ọ bụrụ ụdị mmadụ ma ga sọpọt m aghazi <laughs> ya bụ ndị ọdọ <laughs> efugo ka chukwu esikpọkwugo ụwa ọkụ if you no value me you value them mụnwa arụgo ihe onye arụ wee restore biafra wee nwụọ maka na ebido m 2014 onye ma bido ọkịta ka ebido so o bidogoro kịta ogodo ojogodi kịta maka obido bido kịta na ọ ga-echekwa atọmenti from atọmenti a because agwa m gị ka chukwu si wee kpughere m ihe ipo ji strong baby from atọmenti ahụ ka ị ga-eji wee m ihe ị na-eji agwa fada every day forgive me forgive me ihe na jicha n'ụlọ ụka that atonement is a day that, that day is a powerful ọ dịzi m nọọ ka o nwere ya m nkịta because i am into it that atonement dị onye ọbụla bụ na ya bụ onye ọgaranya ga-eche that atonement you have to pray ime ị na-ekpe ekpere ọ bụrụ na ịbụ onye ọjọọ nwee bi n'onwe gị dịsi mejọ before meju ụmụnne gị the wicked n'ime ụmụnne gị that is the day ị ga-asị chineke na ihe ndị anyị na-ewụsa gị n'ịchọzi ife ya ofufe nke isi wee wee mata and ka o si wee kụzie and ka o si wee kwue na te commandment ya inid ozi chọọchị ị have already gị na chineke agbago ndụ na gị na the main god a na-efula ogu agbago ndụ inid ozi anything ndị chọọchị ana m echekarị chọọchị egbe egwu mana abịaziri m sizi na ebe ha na-esuzu ezuzu ka ha hapụzie ha hapụ because nje mgbe egwu ifu mebe na njere chọọchị egwu ka m na-agba I don't need to tell me. Don't tell me anything. I'm a man. If you get so open your mgbaghara na that ten uh, uh, atonement, then you have dedicated one inside IPOB. Immediately, will anybody ekpere na atonement is not an IPOB member. Go here na bag now. You go see see what will happen to you. A ga-ejikwa wee hiri the wage of what we are going to do very soon. So now atomic ah you have to say yeah. commit group dị niile dịgịrịsị bụ ihe ọjọọ maka isi matriti mmadụ maka isi atụrụ ndị mmadụ asị maka isi ebo ebubo maka isi eri ụmụ na-egumugwu ma ihe ndị a niile ịghọtago you have to now sacrifice it to that day si chineke na buru ngwongwo ma niile bụ ihe ọjọọ ma nke m mere maka nke m emeghọ ma nke m ma ma nke mama ha buchara ha ncha niile agaghị m adịzi ndụ n'ụwa megide onye igbo agaghị m adịgide n'ụlọ ọzọ akwụgide onye igbo agaghị m n'ụdụ ndị a wee wee ndị igbo ka ndị ọzọ onye ọbụla bụ onye igbo ma bụ nwoke ma ọ bụ nwaanyị ọ nwanne m nwaanyị ka ebe ọ nwanne m nwoke ka ebu ka a si tiriti onwe m esi tiriti e gị ịsọrị nda wee merie wee sị ya na ọ bụ na isi otu a wee mee ya wee mezuo ya mbọsi dona ka ebube ebebe ehi ebube ebimere ndụ gị chọsi ife a chọsi bidozi emebe ya onye kpọọ gị na fon atụkwa na asị onye kpọọ gị na fon si gị nke a ikwukwa na ịbịakwa na fesbuk azụkwara na m dị kana ọbịasị na nketa ọzọ ịsọgbasọ ndị a ị ga onye ọbụla bụ eketego ehe because IPOB is na ha dị whiter than white whiter than snow nke a nwere abụghị mkpuchi mkpuchi nothing nothing mkpuchi mkpuchi nke ọbụla ịfụrụ tụwa kụwa ya si ya anụ ọnya ka Chukwu ji gị na I am who I am kụwaa ya oge oge ihe ka ọ kparụba ọsọsọ onye isi anyị ka m nwere ike ịsị gị na ome ha evin onwere onye onwere ihe maazị Nnamdị Kanụ ga-eme n'ụwa ka ha bịa gwa m ihe o ji wee mee ha onye ka m ji dị iche n'ụwa m amara m gụrụ unu si fụ uwu na onwere ya bụ gift I don't know why the thing sometimes alamas ọ na-alụ ka m na-alụ ọdị ihe a na-eme erisicha sometimes na-afụ m ka isi na awa m too much because omere dị Nnamdị Kanụ kwuru okwu na redio mmụọ m agbụgbọ m ihe o ji okwu a ana ya that is why adị m ị gaghị afụ m nwee problem o fekwara alụ o nwere ihe ime n'ụwa a kwugoro okwu gbege m mma ama ihe iji kwue ọ bụrụ na m amara ọima na ọgbasara m ọ bụrụ na m amara na ọgbasara m ana aga m afọ ọsọ m ka mara ya oles na o nwere ife agwara m na ihe a ga-aba uru nchọbụ ya ọ bụrụ na asị na ihe i kwuru nwere ike ime m afet fuchọ ị ma ama na amarụ gị o nchọbụ ya nweta nzere gị otu o si eme so mụnwa na ọrụ m nwere ka m amara chukwu bụ chukwu m mụnwa maka m ayọ ụmụnne m ife mụnwa maka m eme ka ụmụnne m mara nke bụ ezie um, atara m afụfụ agbara mmeri they torture me they make me do those things they make me suffer they make me see hell ụmụ ụmụ nwaanyị make me to see hell asụ m pint nwunye ọga anyị a mere m ihe enweghị e e, m emefu ha na ebe m gbara med onweghị m emefu ha na nnobi enweghị ebe bụ adị m obere nwa na-arị ukwu na akwụ na-egbu akwụ adị m obere nwa na-akọ ọrụ karịrị m adị m obere nwa na-eghe akwụ na-ekwucha na-arụ ọrụ ndị nnobi na-asị nwanne ị ga-egbukwa ọgụ n'ọrụ a it is the same person ahụrụ maka ndụ ọka bụ m history ka nkọ but na the why chineke ji gụnye m ọkụ ihe a na-eme na obi nwanne chineke gụnyere m esi m ihe ọbụla m chọrọ iji eme m mee that is why onye ọbụla na-afaịtụ Nnamdi Kanu nka na yoga don't try to fight Mazi Nnamdi Kanu what ihe a bụ ihe i love you people and ndị even self the room, erume erumo it is dangerous Nnamdi Kanu self the confused ebe ọ getting in line all the confused sometimes ọ not ọtụ out of lost or lost ọ ya sometimes ọ lost ọ sometimes ọmụ na-ebi sometimes ọ dịkwa ya onwe ka ndụ ya si agbagharị sometimes ọfụma onwe Oh, ọ si afụ because that is how God works. when he is with you ee eh? sometimes o meghị ọ gị mma echi ya ofu dat na ọchịchị gị ahụ nwere ike ime gị luzo control ọpịanụ wan ịkrakpazie bren ifu gị ga arahụ ma mụrụ abalị ọ ma ụnụ ọ na-agba ụtọ abalị na ekwu ụra ah, ah, ah. enwe ndị ọta arahụ n'ọrụ abalị ebe ha ga na-akrak ihe a ga-eji wee mee nke a eme echi this young man na-agabiga something that a human being bụ nwa ama chineke na gị na-emere this young man ebere ọkwa na m dị kanụ o nwere some certain a bụ okwu okwu eke o wee mete some people mma ọ bịa kịta na ọ dị esi na onye ma must never go free because ihe ọ mere ị ga-afụkwa ndị ga-agbapụta sị gị but no matter what you have to forgive ọkwa ndị Christianity ha ihe a bụ onye isi nwere power to change and dischange ọ dị n'eluigwe ebunye gị ike you have the right to ipob ọ gụfe ipob ipob enwere m ihe nwegidere ike ime n'ụwa ka m chenji nwuo nke Nnamdi kan si n'otu a ka ọ ga-adị efere ebe o si wee winie m ihe nwere ike imedobe bụ nsị anasị m nke ọjụ ee njeze njekwuzie onye odogwu na-ejere m ozi si ya efugoro na ọkwọ nwanne anyị ka ọ bụ gị jizi aka gị rụzie ọrụ onye ọ ga-ejezi kịta akụọ ya bụ mkpatụ bọmba enwenyekwasị ya ha dị ọnọdụ ha filikwa m wegen enwere ka kpọchie ebe a ga-abịa kpọkwa m ihe bụ very love God love Chukwu okike just hụ Chineke gị n'anya Amam nne ndị ekwu I love God God love you just leave am leave am making the work for you imezi naanị ga echi ga-anwa n'echi o ji aka ya azụ onye ọ na-azọ sọsọ ị nidiri ime ka ọzọ ba gị ka o si azụọ ibe gị is when you are clean obi gị niile ga-eghere gburu Onwere ihe echekwala ka ịkpata ego ichekwana ka ịnya moto ichekwana ka ije bụrụ the highest one ka ị wee goje na file ichekwana ihe ichegharị ahụ ịdịga against God ịdịga against him you against him already because ya bụ nke gị ka ọ bụ why are you suffering yourself again onye mere ndị ọcha ji manya na-ata afụ na-agbadebe ha because ha just weta ego ahụ ego nwere isi wee rataba anyị onye ọbụla na-ehujezi obodo oyibo ọ bụrụ ya abẹ́kọ́ mọ̀ bẹ̀rẹ̀ ìgbà àwẹ̀ fún sí I know why God made me come here àmọ́ mi ò jẹ́ mẹ́mọ́ anáfígọ́ mi and all of us must go down thank God for IPOB thank God for Nnamdi Kanu we must go home we must go home stop pretending stop pretending in abroad American is useless for ndị Igbo for ndị Biafra American is useless. Japan is useless for the greatest people in all over the world. We are the great people. Chineke nyere anyị amamihe dị three much People are using the talent of God gave them to do yahoo yahoo, to do things that vex God. Una wey Chineke anyị iwo 24/7. What did you want me to do again? oi. ihe na-ajụ unu. Enwetachara m ego niile m nwetara. nso ha dị ya si ihe ọzọ nchọrọ ya ka anabazi ebe anyị ga-eme enjoy sekuriti onwere nke dị ọkụ onwere nke dị ụzọ onwere nke dị mma mmiri onwere nke na-agba hei si chineke na ụka nawakwa jemekwu ihe a ndị a na-eme hei chineke wuo hei ọ gwụchakwa ihe ọtụrụ na aha ọtụ na ebe ihe na-enye m anya nsị but why we can't do those things na anwụ ga-eme m maka onwezi ego m chọrọ n'obodo oyibo enwetichego m ihe m chọrọ kirie fọzịrị nkịta na n'obodo oyibo anụ na nkịta because nwere ndị ọcha nọ ebe agwa ha na-akpa bụrụ agwa nchọrọ ihe niile a na-eme abụrụ ya nchọ anụ nọ n'obodo oyibo I must be committing sin 24/7 ịfụrụ ya so onye mere ji wee si Chineke nna ee eh? I sign agreement with God Almighty a sịrị m ya this Biafra is only thing that you will give me I will know that is you are the real God and you have done a lot to me in my life and mụnwa chọrọ ịga ịgbada ụlọ wee gwe agbọsị m chọrọ ọ na onye bụ njin enwe anwere bi for biafra wee gwe agbọsị mụnwa chọrọ ka biafra bịa mbọsị mụnwa chọrọ ya the 2015 ka m mere disagreement wee gwe si ya na m chọrọ before this day ka biafra bịa na m achọghị ịnọkarị n'obodo igbo for these days anyị esi lie ya na-asị m na m ma gba mbọ fụ na m ga na-akwado this struggle called IPOB si ya nsogbu adịrọ onye mere mba ivin nọ na IPOB na-enyokwu ma Nnamdi Kanu n'ike na-enyokwu ka mmadụ because na mụnwa nọkwa under threat ọ bụ sọgụ nọ threat mụnwa nọ under threat to Chukwu Abịama ike afụ m megide ụmụ principal officers ga afụ m nkwugoro principal officers ga afụ m mana onye ọbụla asụsụ ezuzu m na-egbu ihe n'ime this Biafra struggle I go kill you because mụ anọkwa under threat by Chukwu Okike we need to be honest and truthful We need to face our people and love and love more and more. We need to learn that in Anakpo Onube Wanabanoso. Okunusuno Onube Wanabanoso. How many people have doing it? Onube Wanabanoso, man, people are calling me, I want to go there, I want to go here, I want to go here. Oh, when they know that now different, different country, they cannot get job because they don't have the document. Man, I go one neighbor, can you make that POP in Orca? and ihe m nụrụ mgbe m batara IPOB bụ say na everybody na family of IPOB will be saved which is na that is why you try ya register IPOB na Korea ka anyị si the were the power were the knowledge with that powerful ihe nne m baa ka anyị gbaa iche na Nigeria my power kpa ihe nne m ka anyị gbaa iche ka afọ anyị asụ ụmụ ezigbo ụmụ Chineke okwu ihe na-eme ma Ukraine kpatara kịta na ahụ mbata nna ahịa eme everything ga-eme ka e recognize IPOB nke bụ na ihe ọbụla anyị chọrọ na government of Ukraine will get am that is why the law for the last speech of our leader he said na ị oh, chọrọ ka anyị na ka anyị na ka anyị na but even amnesty nọ na Nigeria nwebeghị ijere eme amnesty dị n'obodo ị nọ n'ime nweghị ije eme even nothing kedu ị na-eme iji gosi gọọmenti unu ma ndị factory unu ma ndị company unu ma ndị ọfịs unu kedu ị na-eme iji gosi fa this is what makes you mad mana ụ chọrọ biafra chọrọ obi anyị nwa na-emezi ọwa na anyịnwa na anyịnwa bụ ihe a na akpọzi anyị ụmụ biafra ee eh, nwa biafra nwa biafra nna anyị ejiri nwaanyị na-achụkwa biafra ga ahụ na ọ bụrụ sọsọ gị chọrọ biafra ga ahụ ifu ka ha si drug back this is the draw this is the speak of the devils i know them when they talk say ụmụ oh, m na-asị m hapụ ha hapụ ha hapụ ha and after everything ọkwa ndị ahụ ntara afụfụ secure ọ̀rọ̀ compound Demeter realize their their mistake wẹ́ẹ́ pata somebody asimo let's forgive am just like that mbanana mụ na chimu anyị mụ na chimu nwere ihe anyị kpara so that is it onye ọbụla egburu isi obi ọkụ these people cannot change anymore anybody who no change now to join IPOB can never be changed anybody na change ho wee join IPOB Biafra wee bịa they will be against the land of the rising sun chineke na-anaghị hold those things that is why m ji bịa na program na-eme ka m gwa gị you are biafran not ipob you are against the biafrans they are very simple if you need unity somebody have sacrificed and promise you people that with this this will come what are you waiting give him a try you say ojukwu try ụwa zuru ike try ngwa give am again his because all of them nwere sparking airtime when ụwa zuru ike sparking onwe ịnụ ma shop ịnụ ha na ma shop na ọpa iweka isi azụ nọ na ma shop nyere nsogbu karịa bakasi ọkwa ma shop nke mmakwa n'Ọnịcha onye ọbụla even ọ bụ na ụwa zuru ike dị smart ọ na-adụri n'ụwa zuru ike ka Biafra ga-enwe the voter power in the land ụwa zuru ike kara ime the wasop ọ dịka OPC mana ọdụtụ ihe ada enwe sens na mmadụ akpa ya ego akwụkwọ ndị aka ha adịghị ọcha ọ ndị aka ha adịghị ọcha maka aka gị dị ọcha chineke ga na-enye gị sensị ụwa zuru ike maka ife ichebe m ya niile ife ichebe m ha ncha niile ụpụ na ụwa zuru ike kọntinu otu ahụ si baa gọọmenti ime wee nye stand ihe niile bụ moto nọ n'ọpụ iwe ka ọ dị ka ha na n'ego ụzọ niile ọ dị ka ha na-ete care of it so that time ka ụwa zuru ike karị inye ime otu a Nnamdi Kanu si mee but ịfụ na nwere ihe fọrọ ọnụ o nwere ihe fọrọ ọnụ ifuge o nwere ihe fọrọ ọnụ datin ahụ fọrọ ọnụ Chineke nye time nye time fụ na onwere nye ka ọma na onwe gị si n'akụkụ ya wee mee onwere ewe wee bubata Nnamdi Kanu ka ebubataziri Nnamdi Kanu otu ahụ ọ batara ọ gwakwa ha na-ekwe ihe ọ fọrọ anyị mekwuo ka ọ gbagote ebe a ojukwu kpara ike ike kpara ike ya mere nsọm ndị masọp ekwere ihe ụfọdụ na-ekwu na ụwazi ike kpara ji ike ya mere Nnamdi Kanu ji esi ọma ike kpara ike ọ bụrụ ọ bụrụ ike ma ike kpara ka ịka Nnamdi Kanu ga-esi mara ifuke ọ bụ from ike ahụ anọkwa ka esi gwa anyị nwa na mma akpa aka Nnamdi Kanu ka esi gwakwa ya maka ụwazụike ifuke so this is mission of a hope for hopeless so ọ ga na-aga ọ na-akwụsị akwụsị until we reach mgbe e bunyere ụwa zuru ike ike ọ na-aga ụwa niile ifugo nkịta ahụ eburugokwa ike ahụ bunyekwa Nnamdị kano ihe mgbe mgbe ozurike buru gị Ojukwu still alive Ojukwu was blame him o nwere vidio o mere ọsị na Ojukwu blame him na Ogbujigwe kwere From who and Asisi was again, then what are you doing now to go and reconcile with your children? If we you see, from what you said right now, you said that Ojuku couldn't believe that you can handle something. And you started it when Ojuku is alive. Oh no, no, ka Ali Nonya ma kụrụ naijiria aka n'isi ihe ala ịnọnya ma is very very sad in God face o gosi naijiria na naijiria bụ mugu na ha nwere ego na ha bụ people so that is why he will suffer very soon so now ụwazirike knows that is na mmasị Nnamdi Kanu kịta na karịrị ya and mgbe o jere okoro Ojukwu aka n'isi kpọrọ ya si ya ịmakwa ihe m buru wee buto ebe a wee dobegodi ya ọ sị ya hapụ ya na m ga-ebu nwe ụwazirike akọdịta onye awa Ojukwu ebelivu ya enyi ya ọsọ something like that mee ememe from there n'obogo sef mgbe ọzọ ọ kpatara sef ọ ya emecha kpọọ ya wee kazizie ya ya wụnyezie ya mfọ nye some leakage nye some ihe niile nwetago wee mụtazie file na ozuo na ka esi eme wee bidozie chọzie ka ọ bụ sọsọ ya ma gị restọri Biafra ifuge so mgbe Nnamdị Kanụ bịara o nwere ihe ụwazirike na-eme na-adịrọ ala Igbo mma Nnamdị Kanụ fụ ya wee bunye n'aka ụwazirike ya mere m nwa na nwe m ji wee fụkwa Nnamdị Kanụ that na Nnamdị Kanụ bụ somebody magoro the secret of where we can do it ka o muvukwuo fa kịta anyị nọ na international movement na ọ bụrụ ya ọgwụgwọ na-abụ na anwụ o nwere ndị ọzọ ka ya bụ chineke amarụgo ndị international community amarụgo ndị biafra bụ ha ma nwenye enwenu so o nwere ihe ọzọ ife na ha na-ekwuzi na akịta na ka a ga-esi wee setizie dishon na tren na ama nkwụsị akwụsị ọntere ruo na biafra land unu afụrụ ya unu amarụgo ebe a na-achọ ịba ifuke so ya ka na ajụzi ndị a niile bụ ndị kwesị ịbata na moto ọ gịnị ka ka na-eche ọ bụ gịnị ka na-echeta ịbata na tren ụwa zuru ike ọkwa ịmatat na ọ bụrụ na ochukwu chọọ ochukwu agbaba gị mgba ịma ana ochukwu gba gị mgba ị gaghị afụdo skeleton gị anya mana ochukwu leave you embrace you to you to do what you do good now because ochukwu mana ya agbadana na-erugo emego ka eme at least bidozie na ebe ahụ gabakwa ị na-amacha now ịgbalị ya na anị ịkago abịa afụzi gị na skrin ịchọ ka ugugodere gị n'ụwa gị a ịchọ ka ugugodere gị n'ụwa gị a ka mmụọ ndị igbo embrace gị when you die you have to go and embrace maazị Nnamdi Kanu I swear by Amadioha ọ bụ maazị Ugwu Okechukwu na-ekwu okwu mmụọ na-ejere m ozi bụ mmụọ ndị nsụka ohe nsụka onye nọrọ m ụwa bụ ogbu nwa ugwu a na-ekpughere m ihe niile na-eme n'ala igbo maka na atara m aja afụfụ n'ala igbo a na-emepụrụ m ofu onye ọbara nke ji apị nkata imegide mmadụ onye aka ji sị na m kwalifayere and na agwara m sị m dat na ihe m nwanne dịrị n'ụwa ma bụ ịkwụba aka m ọtọ na mama kpatakwa nnukwu ego ahụ ibe m na-ekwu bọtụ m ga-akọ onye kpatara ego o mere n'obodo a bụ eburu amụma onye mere dị m achụzi ego ka ị na-achụrụ ego fọ ego dọm n'isi nụ anyị nwabụ ndị nwe ego nunu ihe anyị na bụ bi hapi onye sịrị gị na ya ị ga ha dị hapi kpọọ anyị na fonu anyị nwa sekuriti of chukwu abịama kpọọ anyị na fonu so ọ bụrụ na ụmụ onye ụwa ziri ka bụ biko nu werenụ program a taa taa ọ na-ewute m maka ndị mmehie ọ na-ewute maka ụmụ bọyị eji m ike ma afụfụ ụmụ bọyị na-ata wee na-agwa ụlọ okwu a gwa n'ụwa zuru ike nya kọntaktị ya Nnamdi Kanu ọ dị oke mkpa ọ oke mkpa ọ kọntaktị ya ya otu a na mdị Kanu siri ya onwe onye ndagezi ka anyị marazie na ọ bụ eziokwu kọntaktị ya ya a sị na-ewere nna bụ were aka nke a tie nwata ihe were nke a dọbata ya ọ ka bụkwa onye ahụ ịma ọfụma mbụ nọ ọ ka kwa ya ha onye ahụ ịma onye ọ bụ ime ihe ọ ga-emenwu ana ihe na-egbu gị bụ asịrị na asị na asị sịrị sịrị sịrị sịrị sịrị sịrị ịrụgokwa ọrụ ndị Igbo ga-echipụnye gị ugo mana ọ bụrụ na ị chọrọ ịnwụ ka ndị a si wee nwụọ gba nkịtị ilike ụwa masọp ama m na masọp ka nọ dieti na kingdom ekwu gị masọp ama nwụnata anwụ so onwe unu echekwa na chineke nwere gosi arụ ọrụ n'ụwa enwe good people na masọp they still there they still there onye ka m ji abụzi na-ekwu okwu na program na-asị ebe ọbụla ị nọ gbaa mbọ fụnọ na mission the last of the biafra ka anyị na-achọ mana ihe ipob ji astrọs ipob anwụchitere ipob nyi maka na ihe mfu n'ime ipob bụ ihe a na-agwa m ga restọ biafra so onye abịaghị eme sometimes ọ ka ma enwe jeros fọ ndị ọzọ nọ na na group because ipob bụ only people na-eyuzu ten commandment strategies ejigwo m jụcha ma ndị nọcha na wasọp ndị isi ndị ọzọ ụfọdụ sistem say eh, hate myself eh, hate myself so ụmụụwa ndị nke na-ajụ ha kọwara m nsị oke udo jisie na ike die as far as na ụna adịghị against of ihe anyị na-eme udo dị we will meet later ifuke IPOB is somebody their group mbakọrọ n'ime ihe a na-agwa gị ọlọrọ n'azụ na-ekwu okwu a anyị discuss with ndị principal officers na-akpakwa with them wee fụ na ndị a bụ ndị eziokwu ndị a bụ ndị chọrọ udo ndị a bụ ndị ha mepego obi ha niile chọọ ka anyị nabata ata ka nke echi sọm ihe ha zoro ezo bikos akpụghị unu ewere ha wee gbara futbọọlụ anụ chineke ga-ama ha ụta na ọ maka mmadụ so unu nwa bụzi ndị nọ na masọp kedu strateji unu maka marọ ya ọ bụ na strateji unu bụkwa the same thing na ten commandment ifuru na ọ ga-amachigosit ga-amachigo, maka na onye isi ụlọ ka na-adị against ọ bụrụ na ọ kọntinu na-adị against una go lose a lot ọ bụrụkwa m Biafra bịa sị na ịgọrọ ụfọdụ na-ekwu e lose a lot ụfọdụ na-aghọta ihe lose a lot bụ na egwu Chineke lose a lot can be eh when you the time you supposed to be enjoying your life you die that is you lose a lot ọ bụrụ mebi ụfọdụ na-eche na mgbe anyị na-asị you will suffer you will do this ọ bụrụ mba e nwere taịm chukwu ji eluzu laịf mmadụ anọ na-abụkarị on the needed time mgbe aha ma na-edugo oge ya ka imezi enjoy of what you think you know more than ever mgbe aha ka chukwu ji arụ ọrụ o ji bụrụ onye odogwu anaghị m afụba ha ka ha si arụsịsị ka ọkụkọ ụmụ ndị a bụ mfụsị otu a ajụgide m ekele ihe ojukwu ji wee nwụọ aka na ajụ ajụja wee n'otu nọ na chimsa ọchị nwanyị ojukwu gowanụ n'ụdị abasaja n'ụdị Ojukwu ka ji nwụọ na ana nna Nnamdị Kanu Ojukwu ka nsị oge eme something I know no nwere ụkarị ma ebiri nkịta na ejikwu m sef ịchọba Ojukwu ji ejikwuru Ojukwu jụọ ewe ntị mana nwa ọzọ onye ọzọ ị nwere ike ịjụ onye ga-agba gị eziokwu na-abụrụ Nnamdị Kanu anụ Nnamdị Kanu na-ejizi ihe Chineke nyere wee na-achọpụtacha som sikrit ndị ji ọtụ abụ ndị a dakwụsị egwu ya ka o wee fụ ya ọsọsọ wee jebe ọ chọrọ ijeru o nwere som sikrit Nnamdị Kanu na-ejiri but ndị jicha abụkwa ezu ụmụ anụmanụ a niile nọsọ bịa ma ụgbaziri ike o ma ndị o nwechara ihe nnamdị kara na-achọ na and ụbụ ha nwajichi ya so kesi ka isi na-akpọ Britain na-akpọ ndị ọzọ the hold these secret things immediately ha release ya to this young man anyị chanye na-anaba mana ha si ebe ha ji ye ka afụzie ka ọ esi bịa ya bịa ebe a wee na-agwazi unu na bad news onye ka jisi gị na ọ bụrụ na imere ihe ikwesịrị ime ụwa zuru ike biko ọ bụ na imere ikwesịrị ime asị nwa afọ igbo bụ ihe bụ odogwu na mmụọ mụnwa bụ maazị Okechukwu Ufọlụ Igbo odogwu na mmụọ onye a mere ị ga ịtụkwuru otu ụfọdụ na-aghọta otu ije nkirịka ihe obubo odogwu na mmụọ I know I enyekwala gị nya bụ ozi nkasi obi ozi obi nwanne gị gbazie ọnụ wit onye ndu anyị ka ị bụrụkwa ike gị ike gị bụ ike gị ọ after enweta enweta Nnamdi Kanu anaghị azụ ya azụ na mmụọ is there egeziri ihe a na-akọ city, city, city, city we make you to lose your soul and you will regret it in eternity. maka na-ekwukwa n'obi nwanne ụfọdụ eche na obi nwanne bụ n'ọnụ obi nwanne abụrụ n'ọnụ obi nwanne abụrụ n'ọnụ kedu m ihe mere Nnamdi Kano ka ga-agụ akwụkwọ Nnamdi Kanu akagogo wee mara ha na-achọ ime imegidego orute levụlụ onye ọzọ ga ye ibi na ụtọ kano bụ ya elu na onye ji gị na bụrụ na o wetazie ya na na ọ ma bụkwa prezidenti that word edugo sir ivuge because na onye ọbụla nwere ihe chukwu abịa ma dị too much o metugo ha chaghị ha aghọta ihe a na-eme ọbụla biafra restọ ọgba nke ma bụ gwazi ike chọkwara ịbụ prezidenti ọ kwa ọpọchụniti aka nwere ike imezi ọ bụrụ prezidenti prezidenti e first prezidenti nwanne mana ọ bụrụ na ime ihe kwesịrị ime now it is not you ka edere ya ga-erestọọ biafra afa ga-adọrọdụ die afọ ga-adọrọ dị na nke bụ nke ọ ga-adị na nke ịtọ ị kwesịrị ịnọ bench ana ekpere gị ekpere ghọtago asị onye otogbununu a na-abịaghị afụ gị asị petrol ghọtago beti ọ bụrụ na ị mere ihe ị kwesịrị ime file na ị ga-ejikwa small little things ahịa ma maka ọdịdị little wee were na block this great mission that we are into agwakwana m gị ka m si ekwu obi nwanne ndị Igbo na-ekwu okwu ahụrụ m ndị Igbo ya karịsịa ka unu si kwuo achọrọ m ịnachi ebe nna m jefee ndị Igbo ka anyị e si efe ndị Igbo maka na-efe ha efe ndị Igbo bụ Chukwu ahụ na-ene anya ndị Igbo bụ ndị mbụ kwefuru Igbo o nwere ihe na-achọ iji eme na be nna m Chineke na-enugwu ga-abụ m witness be nna m mbido ka nna m si wee mee agwago m efugo m ya mbidokwa ha nne ya ịchọzie gị bịa kpọọ ebube ebube mmụọ nsọ m si ha bịa bịa mebi ihe ndoberedobe dobere edobe ọjọs ọjọs si ha bịa mebizie nke aha nwa ji aka m dozi a na-edozi ọnya ka ndị ọzọ ndị otu ndị ọzọ kwa kịta na ha eme ihe ha kwesịrị na-eme abụghị m ha unu emela nke a na-asọ oyi ụmụ ihe ndị a chọsụ meenu nke a gwara unu mee unu mechaa ya ka ndị a jekwa kpakwa ya ka ọzọ ka ha maa na odogwu ndị igbo abatakwana nna anyị bụ igbo na-enwe aṅụrị na anyị na-ekwu ihe dị ụna nna anyị bụ igbo na-enwe anwere na maazị dị kanụ na-asị ka anyị nakwa ka anyị nna anyị igbo ha si dobe ya this is the reason nna anyị bụ igbo ji love namdị kanụ so mọch jee kpee ekpere e, jee gụọ ụfọ na ndụ ka ịfụ ihe ndị ibe gị na-afụ ha chineke na people are wicked people are wicked but nwere ị ga-emeti ihe this is the cross ị ga-ebu n'ụwa gị you must be facing it imekwa agba speed ọkụtuo gị onye ka efu ihe chineke na-ebu ihe na anyị na-agabiga efu n'ọsọsọ ya bie iburuzi obere nke ya eburu chọzie ka igbuo mmadụ nwammedị bịa n'aka gị sọsọ nwammedị ofu onye bịa n'aka gị triti ka nwanne gị ka nwa ụmụ gị ịkụgbuzie ka ọgwụgwọ erukwe chekizie niile na chukwu chukwu imejọ ị na-emejọ every seconds maka ọsọ iku ha n'ume imejọkwa chukwu iku ume imejọkwa chukwu ị ihe ị na-eme nwamedi a na chineke si otu ahụ eme gị <laughs> chineke na onye I love m this word Nnamdi ka na-ekwu nna m gọzie gị ahụ m ị nna ya gozie gị ọ bụrụ na ọ bụ ofu nna ka ị na-efe with me ya gozie gị oh very spiritual word nna m gozie gị ọ bụghị maazị Nnamdị Kanụ gozie gị ọ Chimamanda ka m si akọ ya ọ sị na nna m gozie gị nna m bụ ofu nna ka anyị cha niile bụ ebu ma mbili nwere o wee ọrụ nọrọ ka m na-agụ nọ n'ezinụlọ onwe ihe mere sị gị na mpa anyị bleskwara gị taa ahụ hei mpa anyị gozikwa mpa anyị gozikwa gị ọfụma ịghọta oh, otu a ka ọ dị ọ nwere ihe a na akpụ achị inye gị papa m akpọ m sị m ee ị gala akị ka enye onye anyị ha nsị <laughs> of course na anwụ papa nwanne anyị nye n'ihe na ahụ ụmụ ife a ọ bụ etu a ka chukwu abịa masa arụ ọrụ so o si na ndị ahụ o ji alụ ọrụ ịbịa onye ọbụla o siri nna m gozi onye bụ ụfọdụ na-esekpu ala na-eme ihe niile ụmụ ihe niile i obu pawa ghọtago but na nwa na-ejezi eje ka okenye ejikwa wee wee rụọ <laughs> onye a bụ chukwu dị too much ị nwere ihe ime ịmakwuo chukwu aka n'iru imekwụzi ọ bụrụ onye nnukwu onye bunyere nwanne gị ike so bịa jụọ m ihe mere wee bunye nwanne gị ahụ ike simple as abc maka na nwanne gị ahụ mere ka o mere gị akpịrị ntonto ọkụ ifuru ka nwanne gị si dị ọkwọtọ ọghọtọ mgbe gị jụọ nụ m ka nyekwa gị ya na nke gị dị m n'ebe nke gị dị ebe a na that is what I'm telling you obi nwanne you can't walk People can never love you without you loving your fellow human being. People love Maazị Nnamdi Kanu for a reason. mbọsị ọbụla Maazị Nnamdi Kanu nwara nwa wee wee si ka o were pawa niile o nwere wee mee ihe kọnịkọnị under four market days Maazị Nnamdi Kanu afọ ya niile ga-akpụ naanị adị m ekwu na ya n'azụ ọma ọma ihe ndị a niile bụ ihe ọma beta na agwa ndị low faith I don't work in IPOB ka e wee sị I don't go IPOB because ị na-eje ana m eje maka IPOB bụ mụnwa nwee ọmụnwa nwee so ọ bụ na ọgụwa nwekwe den ka anyị parịa apara ka ọ gaa ọsịsọ ọ gụcha ka anyị para na ihe apara maka na itinye aka ha etinye aka bụ ọ dịrị anyị isi mana ọ bụ ma madị m ebu nwunye onye ka o ji anyị do ji achọ onye ga-enyere m aka na-achọ m onye ochi onye ga-agba ọbịa ha ozugbo fụna n'ihe a bụkwa bụ ihe na ọgbagbuo m na agbụrụ m that is the problem ebu m ya fụrụ m ya anamana ọdịmma mana mburie mburie na na ọ ga-abara m uru bọtụ mburie ma eburu nwere nwere ike ma nwụọ n'ihe ọma Chineke nyere m so I need somebody to help me and people who help me bụ nwanne m so mma akpọzi nwanne m na fon si ya bịanụ ka anyị bụrụ na Biafra naba anọnya ka maazị Nnamdi kana na-akpọ evry Igbo living people every Igbo living sol if you know that na ndị a na-agba meri na-ata afụfụ ndị a na-agba bọyị na-ata afụfụ na ndị a niile na-agba savat na ndị a na-anya draiva na-ata afụfụ ndị a na-eme ahịa mbụgharị n'ala Igbo na-ata afụfụ ịnweghị nweghị ọkụ ị nweghị ụzọ ị nweghị mmiri ị nweghị nitin ọbụla ga-eme gị ka ị maa na chikwu okike abịa ma dị ụtụtụ ị nọ n'ụlọ ụka ehihie nọ n'ụlọ ụka abalị nọ n'ụlọ ụka otu abụ n'ezi ọ bụrụ na ị ife ndị a niile kwụsị biko ana m ayọ gị n'aha eze chitokuka biama join ipob this people are very honest people i can swear by my life ihe ọbụla ị chọrọ ime ka ị ka m mee ka m gosi gị ọbụrụ bụrụ mụnwa ga-agwa gị ka ị mara chikwu ọ bụrụ mụnwa ga-agwa gị ka ị wee mata ihe na amata ihe a bụ oke nke dịrị m ihe m nwere ike ịgwa gị bụ jee jụọ ese ka chi gị si ejere gị ozi anakụ ese ka chi gị si ejere gị ozi ọ ga na-agwa gị ihe niile nna nnamdị kanama ghọrịnwu gị uche mefọma ghọrịnwu gị onweghị onye ga-aghọrịnwu gị ọsọ anaghị kwuru ya otu a gaba otu a ka esi ekwuru ya gaba onye mere nnamdị kana gị na adị m atụ onye dị ndụ ndụ ụjọ otu aka gị otu onye mere the pastor dagba i don't fear this is your power nobody collect it from you mana ebe ha ga-anọdị wrong bụ ha bịazie bụrụ power ha ahụ bịa n'ezinụlọ m ọ ga-adị otu esi wee were two red wire kụkọrọ that is how we go be so because the power to power agụ adịrị agụ ibie immediate ọ na-abịa agwakwa na ọkwa agụ ọ mazi aka ofe elie because o onye ga-abịa na be gị meri nwa oge ọhịa ka ndị anyị na-akpọ ndị oyibo na-akpọ intimidation mmegide ohe ndị niile nọ n'ala Igbo na-eme mmegide ha na-emegide ụmụ bọyị ha na-emegide risef ndị ejighị ego na-emegidekwu efu ndị enweghị n'ikwu okwu ya mere mmadụ ga-eji na-ekwu okwu na soshal midia so na-ekwu ma na ndị a niile kpatachara ego ji laịfụ na ndụ mụ na gị wee kpee ego ahụ ịma na ihe niile abụ n'ala Igbo they take what belong to me and you shares belong to me and you ka ndị a ji ezosasịa na nzuzo wee biri ha ha bụ isi m kpọkwuo ndị a chukwu okike abịa ma nke na-akpọkwu ebe a mana ndị a dị very very wicked and ndụ ndị a ka a ga-eji chụọ aja wee restore Biafra so don't even go where you can never come out onye ọbụla ga-anarata ije a bụ onye pụtara kịta sị I am now denounce Nigeria onye ma ji agwakwa abalị ibe abalị ibe ana m gị kupe kupe sọrinda ime ewekpe sọrinda emekwara ihe diplomatic ọ gafee ya ọ gafego ya emezina diplomatic denounce Nigeria abalị bụ ị ga-abụ ezigbo mmadụ n'ime mmụọ mana ọ na he cannot enter that is how we be denounce biafra just denounce nigeria masị esizie biafra we are going ihe a na-agwa unu bụ okwu hapụnụ ndị na diplomatic talk it doesn't work n'ala mmụọ it doesn't work oyibo anyị na-eklem nwere diplomatic no dey use am in their system gwa m onye na-use diplomatic talk when you want to attack them onwe ọ Israel bụ ịta aka ha sị na ha ga-egbu mmadụ 300 na be gị Russia bụ ịtara ya ha sị na ha ga-egbu mmadụ 2 million na be gị America bụ ịtara ya ha sị na ha ga-egbu mmadụ 35 million na be gị so what is diplomatic talk in those things when people are saying they will kill you people it ka amago there werezi na ala dịrọ mma wee na-egosi anyị swag it doesn't work na n'ala mmụọ abalị ibe biko sọ gị ka m lọbụkwa na those politicians niile Chukwuma maka na ma akwa m obi gị but nke na-emezi n'anya ka anyị hụrụ mana m na-achụziri ha na-asị ka ndị ga-aba n'ime ịnọghọ dị ị gaghị esodo anyị chacha bikos na ọ bụrụ na ị declare something now mugodu ogodu ka esi gbuo omume ka esi megere ihe ifụrụ egbuho nna m dị kan so they can kill you only thing that save will save you now is declare it ka ihere mezie ndị asogbu n'akụkụ ọkwa gị ka ejiza front eji ikwu okwu gị bịa maka na n'anya we still give you that honor o oh, but ị ga-eme kịta sizie na ị ha finally were small life ị nwere na eh, n'ime naijiria wee wee mee ka ndụ gị too ogologo na ala biafra jos si ha na ide ga ha na naijiria kwugodo okwu a ideliva kwa ihe a ka m nwere ike side emezina na eje sineti anyị ada agba mmiri na okwute mekwu na learn something make una use strong faith otu nnamdi kanu si use strong faith be the second be the second make una no dey waste the life of people in the name of you are looking for dialogue it doesn't work onye ị na-achọrọ dialogue you don't need dialogue don't use we ọnụ nwa na-eme anyị nwa iwe ji we anyị ọnụ nwa na-eme anyị nwa ji chọọ ka anyị mebie anyị achọghị imebi ma ọ bụrụ na ọ bụrụ na chukwu na-echekwa anyị nwa bụ IPOB na-enye anyị strong endurance heart onweghị onye ga-eketa ehihie na naijiria na nnamdị ka na-abụrụ enwa bụ eji anyị nwa ọ bụ mmụọ na-echekwa ndị igbo jiche onye igbo niile ọ na-ahọ ndị ga-eburu ụzọ wee jie nya bụ nje and ọ chọrọ ka eme the mistake is coming o nwere taịm ọ ga-abụrụ uche mefọ say that word si awa ahụ so onye marakwa onye a na-arụ ọ sịrị na there is the time we cannot hold these people anymore mark this word today watch my program o nwere you cannot hold us again. Imagine Nigeria. People have suppressed. Oh, the people. First thing, they didn't know about God going to this. First door, about everywhere. And now, you know, I'm going to pass everywhere. Okay, the in about You can't win this struggle. The elders of Ndibo, last word I will give you people now before I step here. human being. see enemies, close it down. Face home. If you don't want to join IPOB, it is not my business. But face home or denounce the body body na ọ bụrụ na ike n'ekike ndị ogbenye wepụta ido a na-akpọbi owu mana ana m ajụkwa wee si ọ bụ egwu maka na anya amalugonu na ọ onye ilo na a na-amala ọgọdọ mkpụna ọ bụrụ onye ụlọ mana anyị mapụ ndị deadline, but we're moving speedily towards it. What if you get arrested? I don't care. In the past, you have asked your friends not to, I think, manned by Yoruba person. Yes. Why is it? You seem to have toned down a bit on that. Yes. Because they have changed as well. The people are saying that federalism is not working for Nigeria. How do you intend that the new government? Confederation. Every ethnicity will have the rights to control their resources and to govern themselves. There will be no interference from Enugu whatsoever. How do you react to the U.S. ambassador's prediction that Biafra is a failed project or Biafra, Biafra project is failed? They said something about the state of Israel in 1948 when it came into existence. It will come. There's nothing man can do to stop it. So in this new Biafra, if it gets actualized eventually, would you contest for political positions? No. My job is to restore Biafra, not to serve it in any political capacity. How do you react to Ohanese Indigo's disownment of you as well as that of Abga? I'm not sure they disown me. We disagreed, but the media would like to hype it up because they want to magnify the differences that we have. It's just mere emphasis, divergent views and emphasis. Basically, that's what there is to it. We're, we are Republicans by nature, so people are entitled to their views. I may not welcome it, but I defend their right to hold it all the time. I hope and yourself reacted to the Arawa connection to the of the country. It wasn't directed at us, so I couldn't possibly react to it because it's not directed at us. But I, I think it goes to show that they're in tune with the prevailing trend, which is referendum. At least we welcome the fact that some of them are Democrats. I don't understand how it wasn't directed. You, you are the leader of the Afra in the northern part. They are part of Biafra. They've been, your, your landlord said you should go. Then what do you expect to do? Exactly. Your landlord said you should go, then you try and go. If you said they will kill you. They've been doing it since 1945. They kill all the time, so it's nothing new to us. It was, it was reported that you had said um, no elections in Anambra State. Do you think that can be possible without, without bloodshed? how can you be bloodshedding when you're in your house sitting down and enjoying the Salah on the 18th of November 2017? How's that bloodshed? When you said um, new elections, mm-hmm. Um, referendum, mm-hmm. how do you intend to make this happen? Are you, are you going to declare that the Biafran sit at home on election day? Yes. Yes. There'll be no movement. No cats, no dogs outside, no chicken, nothing. Okay. No. Complete silence those individuals say that you're a hypocrite. Why? That, um, you have a British passport, mm-hmm. and yet you have asked Biafrans to destroy theirs in certain What are your reactions to this? I never gave such a directive. You're asking me a direct question, and, and I speak truthfully and directly. I did not give such an order. If people want to destroy whatever document or papers they have on them, that's entirely up to them. And I'm not a hypocrite either, because I was my land was forcibly taken over by external forces, and I'm being forced to live under it. It's my job to fight to get myself out of it. Namda they all had British traveling documents before they still fought for independence and got it. Something applied to George Washington in America. He was a British colony settler, traveled about as a British citizen before he got USA out of the mess that was colonial rule from England. Something in India. is nothing new. I've been uh, in the public limelight for close to four years, so people know what I can do and what I cannot do. If people wish to delude themselves with false propaganda information about me, they're more than entitled to it. I cannot stop them from doing so. But what I say to them is that those people who are feeding you this junk information about me, they do not wish you well. People like us, IPOB, are the only ones that can save you from your chronic poverty, from your diseased state of mind, from your horrible bad roads, from your non existent hospitals, from your absence of infrastructure. And we're the only ones who can make it possible for you to get a job. That's how it is. All those people telling you all those nonsense about Nnamdi Kanu is because they know that Nnamdi Kanu is capable of articulating a policy or a viewpoint that can get you out of the mess that you're in. So they want you to remain poor, to remain blind, for your parents to be dying. It benefits them. So um, basically, you began granted bail conditions. Yes. And um, the Nigerian government and a lot of public opinion analysts mm -hmm. seem to think that you're breaching the bail conditions. Where were those people when Buhari refused to obey court order upon court order upon court order? Why didn't anybody go to Daura or go to Asarok to ask Buhari why he'd failed to obey court orders to set me free to release Dasuki and to release Zagzagi? Why have they not obeyed the court order to release Bright Chimezie Ishiwa as pronounced by a competent court of law in Uyo? Why don't people concern yourself with the gross abuse of human rights being perpetrated on a daily basis by DSS, by the police, and by the army? Why are you not trying as hard as possible to uncover the mass grave that they have in army barracks in Onitsha? Why have you not questioned them about the amnesty report and about the slaughter and the butchering of our people? Why are you people so hell-bent on things that don't matter? Whereas you should be concerning yourself with things that actually matter. Have you asked them why you have no light, why you must run a generator? Have you asked them why they import refined fuel when you have four modern refineries and you have abundance of crude oil. Have you asked them any of those questions? Why don't have good roads? You have aggregates, you have stones, you have bitumen coming from the ground. Why do you have bad roads? And you have unemployed graduates of structural, or should I say civil engineering. Why are you not asking them all those questions? Because they understand that Nnamdi Kanu mean well for the masses, for the people, the downtrodden, people who are suffering because of poverty, they turn your mind around because they know you are not disciplined enough to understand that you need to stand your ground, to demand for what is yours. That is why it is very easy to twist the mind of a black person. Che Guevara came to Congo to fight many, many years ago, over 50 years ago. Why did he leave? Because he said, a black African man cannot be disciplined enough to put the need of his self preservation and survival over the need of the stomach. Have you ever thought about asking that Southeast leaders be accountable for their non performance instead of you know, following this How can they perform when there is no Southeast leader who is responsible for the maintenance of the Enugu Iguacha, which is Port Harcourt Expressway? How can I hold any governor responsible when all these so called federal roads are denied any form of attention or maintenance? How can I? Because it's now it's, it, it belongs to what they call the exclusive list. So now tell me, how can I hold them responsible for that? Are they meant to build second Niger Bridge? Is it their business to build a second Niger Bridge? Is it their business to compel the Africa Development Bank to provide underwriting loans to people who want to borrow money to build factories and industries? Is it their fault as well? But who builds the roads in the north? From the oil money coming from Okwa from the same proceeds from gas fields in Ohaji, in Ebema, and you're telling me you're in one Nigeria, one viable, unity driven country. It's a charade, it's fake, it's a lie, and I'm sure you know it. So, um, I was going to Twitter and um, there's this tweet you know, trending about yes. a certain Osita Chiduka. Yes. Who drove you home yes. prison. Mm-hmm. And now he's declared that he's going to campaign Yes. And then now you have come again to say no elections. Yes. There is no irony because I'm a very consistent person. I do not change. People can change, as a business. I don't change. I'm a Namdekan, I don't change. I don't change. You don't think this is some kind of a That that's it that Chidoka drove me from prison is You want me to walk from prison from Kuje to Abuja? So people felt that um, he was lending you a helping hand, he was supporting you when he was not supporting me. He was concerned about my plight as any other sensible human being ought to be. That's what he was trying to do. Being reasonable. And that's what he did. I'll do the same thing. I got, the fact that I got lawyers for suspected Boko Haram inmates at DSS, does that mean I'm a Boko Haram supporter, sympathizer? The fact that I brought parents of Hausa people detained at DSS illegally for nearly four years. Does that mean I support Boko Haram? Does that mean I support Boko Haram? Exactly. So why should Osita Chidoka giving me a lift from prison represent anything extraordinary?